I fell Been lost Through the war, Shot me dead I was lost And I said To the voices in my head I gotta get up again Yeah, they won't know Nibaya can emuno Dalo no maka Ebiano inene Um, otu nsi nweta etemete etemete ante n'iru daalụ na ọfụma ọ bụ na taa bụ izizi gị ị na-abịa na chanel m a daalụ ọfụma anabata m gị ọfụma daalụ so taa apụtara m nnọọ si nnọọ ka m sụọ asụsụ ndị obodo m abụ m onye naijiria esikwa m n'obodo a na-akpọ ogidi na anambra steeti ya bụ na nna asụ igbo otego nji asụ igbo mgbe si nnọọ taa ka m pụta sụọ igbo ka ọ dịkwalị ka a na-eme ka ọ dịkwalị ka mbụ onye igbo ya bụ na taa igbo ka mmeji wee gosi unu ka m si nweta ọmalịcha etemete a nte n'anya ma nke nte n'iru ma nke nte n'ọnụ daalụ bịa nọlụ dị nkwado ka ị nene tata bụ ọmalịcha etemete a nte n'anya ka m nwetara unu nye ọ bụ na ọ masịrị gị ọ bụkwa na ịchọ ịmụta kansimia ọ bụrụkwa na ịchọ ịfụ kansimia n'ọlụ nnọọ neneba mana tupu nrapụ gị ka ije fụba ka ije nenebe ka nsi nweta ọmalịcha etemete a nte n'anya achọrọ m ka ị biko buru ụzọ nye dis vidio thumbs up nye ya thumbs up nye ya ife nkili a nye ya thumbs up tinyekwa aka gị na subscribe button a ka ịpịa e ya ka ị wee subscribe button channel m ka ị yala ime isi nya ka ọ yala inwe ife nkili mwepụta ihe mis iya na-enene fancha niile so ebe ọ bụ na nkwugo na m ekwugo ife anụnwa niile m chọrọ ikwu ngwa ka m gosi unu ka m si wee nweta ozugbo etemete ntere n'anya m afọ mbụ Dere Okafor daalụ nọ ọfụma maka ịnọne m daalụ nọ na chanelụ m ka ọ dịnụ ya ife izi na-aga na-eme bụ iwe nke a akpọrọ kọnsila n'ọnụ oyibo were ya tee n'anya m so eji m eme ife dịka foundation bifo m bido tebe etemete m ete n'anya tele ya so ya mmewelu em brọsh anụwa wee wele ya wee telụọ ya ego m brọsh a na BH Cosmetics otegokwa aka ngo ya ọ kadị mma so aka m na-eyuzi ya foto a si telos ya kịta ọ dị mma mma ewelu pawda anụwa akpọ espon pawda nwere ya welu brọsh m tinye na ya wee tekwa ya n'anya m ọ na-enyela aka em konsila nte akọ ọma nyadosi anyado n'anya m ọbụna ịghọta ife m na-ekwu na ị na-enene ife nnene ebe a na-eme udele a na YouTube ị ga-ama ife m na-achọ ịkọwa ọ dịgo mma kịta izizi mmebi ụzọ tee kịta bụ mma ewele ya na eyeshadow palette anụwa nke Kylie nwele ya mma ewelu shade anụwa dị ebe a kịta na-achatụ ọcha obele nwele ya ya na brọsh anụwa so ife a wee bịa ntichapụ ifefe ọnụ ya nke bụ ine ya wele ya tinye n'ebe a ebe a na-akpọ brabon n'asụsụ oyibo welụ brọsh anụnwa wee na-eteli ya na-eteli ya ka ọ ghara inwe ka ọ ghara ịdị ka aka nya ogologo lin n'anya m yọta wee luo ka ọ ga-esi dị m mma ọ dị m mma nkwụsị ọ dịgo mma kịta nya m na-ejezi na nke anụnwa ebe a ka ọ wee mekwa ya ka ọ dị ka ọ wee fedịa ifuru achapụtara nne m na ntinye nke a kịta ọ chapụta ọfụma achọrọ m ime ya ka ọ chapụta ọfụma ka a wee fụ ya anya na ịnọrọ ịta aka ị na-afụ ya yọta hmm, ife a na-emepụta ọ dịgo m mma ọ n'obi ya nke ọzọ m na-emezi kịta bụ ije na palet nke a na-akpọ ya palet n'asụsụ oyibo mana mụnwa ama akwụkwọ a na-akpọ ya n'igbo mana mmeje na ya mma abịa welu nke a na-acha uri nke uri anụnwa nwele ya ntinyekwa ya ebe a ya na mgbadata ebe ntinye ndị ọzọ ọ bụrụ na m na-anụ asụsụ Igbo a na-asụ gwanụ m na ebe a na-ede ife n'okpuru gwanụ m mụ na ama na brown bụ uri n'asụsụ Igbo ọkwa nke mmụta taa na-ekụziri ụnụ ka a na-aga nakwa ebe na-etinye akịta na-eji ofu brọsh a wee na-eme ya maka na ike nji asa brọsh adịrọ m ya so ofu a ọ dịghị emesịa aka ya akwụkwa rizọt m chọrọ m na-ewelụkwa akpọ nke a blending brush m wele ya ntinyekwa ya na eh, shade nke izizi ahụ anyị wee bidokwa chọbakwa ya maka achọrọ m ka kọla a nwụọ ụmụ etinyekwu ya na-etinye ọzọ ka ọ chapụtakwa chapụta nnọọ otu nsi chọọ otu o si dị m makịta ma ejezi na steepụ ọzọ ya bụ iwelu konsila nụwa ọ na-asọ mma ntinye a azụ aka m ntinye ya n'azụ aka m otu a wee e wele obele brọsh anụnwa wele ya ọ na-enye m ezigbo kọntrol wele ya ite ya a na-akpọ nke a cut crease n'asụsụ oyibo ya mma ewe nke anụwa na achata na-acha ugo nwele ya ntinye ya okpuru anya m ebe a mma ewele obele brọsh anụnwa na-akpọ blending brọsh nwere obele nke obele anụnwa mbịa ebe a telọbịa na-etele ya ọ na-ama ọ dịghịkwa m mma ya na mma eje na nke ọzọ so mmewale ife a nke anụwa a na-akpọ eyeliner n'asụsụ Igbo anụ aka ife akpọ eyeliner nke ego ome na elf cosmetics nna ka nne n'anya ka mma na fana anya na ọ dị ka fara ya mma agabazi mmewele ife akpọ maskara egokwu m nke a na elf cosmetics nwele ya nke otuo nke anya m ifụ na ọfịara arụ nweta anya mmalịcha anya anụnwa etemete anya anụnwa afela arụ ihe emenwe ya otu a si mee ya kịta eme ya nweta ya mana mma agaba n'iru ya mma ewelu nke anụ akpọ em primer hydrating primer egokwu m nke a na l ya ntinye n'iru m niile tinye ya n'iru m niile ọ na-enyere aka ka epetemete a na-ete n'iru nọlụ nọtee aka ruo mgbe iji chọọ ifichi ya ọ na-enyekwa aka ka iru gị ka dị mma na ifichapụ epetemete ife ya bụ na ọ na-eprotect iru sa eji m aka m etele ya ọ dị ka ude ghọtala otu a si telọsia ya kịta otu a si telọsa ya kịta mma ife akpọ foundation nke a bụ nke line Fit Me ọ dị na color cappuccino nwele ya ntinye ya n'azụ aka m obere ka m ma etinye n'azụ aka m ọ na-eru ka mmiri nnọọ mana ọ otu a si tinye ya n'azụ aka m nwere ya tinyeba n'iru m ebe anyị echekwara m na nna na m gbanyere ife rekọda m na m agbanyerọ nọ m mana eji m nke a na-akpọ foundation brọsh wazụ wee na etelọ foundation ebe anyị makwa ife a na-akpọ eh, foundation n'asụsụ Igbo mana ọ bụ na onwe onye mmanụ elu m ya n'okpuru ka m wee mmalụ ife a na-akpọ foundation n'asụsụ Igbo ụmụ ife a ụmụ ife anụnwa na ekesa mmanụ ndị ọcha lụọ ya ya na ọya dị n'asụsụ n'asụsụ oyibo ike ọma dị n'asụsụ igbo mana ọ bụ na ịma ife a na-akpọ ya n'asụsụ n'asụsụ igbo tinye elu m ya n'okpuru ka m wee mụta o daalụ mana na m etela ya na-eweta ya n'onu m ka ọ yala inwe ife dị iche n'onu m na iru m na-ewebakwa ya na ntị maka ịchọrọ ka iru na-acha ofu kọlọ ntị gị a na-achọ ofu kọlọ ya so ihe akaba arụ nnọọ telọ ya ọfụma konsila m na-ewelụkwa konsila ọzọ nke a bụ na nke a bụ Elegel Pro Concealer na fọn ife a na-akpọ ya n'oyibo nwele ya wee mee ife a na-akpọ contouring na-ene na anya ebe m na-etinye akụ na wee malụ tinyekwa ya n'okpuru anya m na mpịchapụta ka m na-apịchapụtazi ya tinyekwa ya n'imi m wee gbagoo mmewelu fom anụnwa wee wele ya wee telọba nnọọ efe a telọba ya achọrọ m iwelitekwu ya n'ebe imi m na saịdị a mmewelu fom a kịta wee telọba nke a na-akpọ dark a wee mezie nke bụ contouring mmewelụkwa fom anụwa wee telebakwa nke a otu a si telọ sie ya kịta mmewalụkwa ma manụwa ji telọ foundation wee gabakwa na ya a ọ na-enyere maka aka ya ọfụma ọfụma imenụ ka iru nkwụsị ịcha oke mmanụ mmanụ mmewalụ powda akpọ ya espon powda m ewele ya tinye ebe niile a nte nte nke nke izizi ya nwa nte ụmụnne ndị na-arapịa ọta aka mụ nwa ada arapụ dị m ya maka nrapịa ọta aka iru ma ọ dịka ọ na-acha ọta aka iru ma ọ dịka ọ na-acha ọcha ọcha nwada like ya ya so ntinye ya nkaba arụ wepụ ya ozugbo mmewelụkwa nke anụwa akpọ ya black radiance press powder nke a dị na rich mahogany mmewele ya tinyekwu ya ebe a nte nke ojii ojii a nke contouring na etinyekwu ya n'ime m ya ife a na-enyela aka ọ bụ na ị nwee imi bụ ibu ma ọ bụ na ịchọ ka ime ka ime imi ka ọ mpe ọ na-enyela aka ime ife a mee nkịta ọ aka mee ya ịfụ na imi ya adịzi ka opekazi otu a si mesịa kịta mmejekwa n'okpuru anya m na ya kara omesị nke anya ife anụnwa bụ step by step ka a na-eme ya so nwelu nke anụnwa kịta ntinye ya n'okpuru anya m m na-awelụkwa eh, pensụl a na-acha oji egokwu m nke a na e elf tinye ya n'okpuru anya m mmemme ya taa anya m obele wee taa ya na ya ọ na-ama mma ọ ka m ji ete ya ikpeazụ ọzọ m emekwa bụ iwelu nke a na-akpọ blush ego m nke a na elf cosmetics ma ewelụ nke a tinye ya na ntị m itinye ya etelụọ ya na-etinyekwa ya na nke a na ewalụkwa nke a na-akpọ haịlaịta. nke a bụ bronza a na-akpọ ya bronza mana na m eji ya eme haịlaịta na ife ya ma ya ọmụke na-acha nnọọ ị na ọlụ mile ị na-afụ ya ifu si emuke na afọ ya ọ na-egbuke nnọọ ịyafụnwa iri na ya ị na-anya ọfụma ife iri tinyekwa ya n'imi m ka imi m muke wela aka m nwale ya tinye gbago nnọọ delụọ ya tinyekwa ya n'ebe ọnụ m nke um, a na-akpọ cupid's bow mmewelụkwa sponge anụnwa wee pidie n'ebe a nte nke a na-amụke amụke ka ọ dị ka ọ si na arụ m amụke ya ọmandịsị ka onwe ife nte ọ arụrụ m na amụke n'onwe ya amụtara m ife a n'aka onye yutube a na-akpọ Patrick Star nke ikpeazụ m emezi bụ ife a na-ete n'ọnụ ife a na-ete n'ọnụ a aga na-afịa m arụ mana mma trai mee ya ka ọ dị mma ma ewelu a na achọ uri wee tee n'ọnụ m ewelu nke akpọ lipstick nke ndị lipland ego m nke a na lipland nke a bụ na empaya a na-akpọ ya empaya bụ afịa bụ empaya wele ya ya n'etiti ọnụ m Wala nung teloya. Walikuwa pensuluria anua tako ọzọ m na-ewere ife a na-akpọ makeup mist and set nke ndị elf gbaa n'iru m ọ na-enyela aka ife niile a nte n'iru ma nọlụ nnọọ ọfụma ọ nwere ebe ọ na-eje listen to ndị be anyị daalụ na ọfụma maka inene ife nkiri anụnwa mwepụtara unu ka unu nene ọ masịrị m ọfụma tọọ m obi ụtọ na unu nene ya wee lụọ kịta daalụ n'ụsọ ọ bụrụ na ife etemete a nte n'iru masịrị gị ma ọ bụrụkwa na ịmụtakwa ife na ya biko nye ife nkiri anụnwa thumbs up nke a na-akpọ thumbs up ịgafe ya n'igwe igwe nnene gị <laughs> ama m asị m taa nnọọ ka nsụ asụsụ obodo m onwekwa um, ife mbụ n'obi wee mịa na ọ na-abụ a na-asụ oyibo na-asụ oyibo mgbe ụfọdụ esụkwa n'igbo na onwere ife mee ya nya na nsị nnọọ ka m pụta taa sụọ asụsụ ndị obodo m wee gosi unu ka m si nweta ọmalịcha etemete nte n'iru m ọ bụ na ọ masịrịkwa nye ife nkiri a tom rapụkwalụ m ozi n'okpuru ebe a na-akpọ description box rapụlụ m ozi ka m nwale uche gị bụ na bụ na ife etemete a nte n'iru daalụ sọ otu isi wee nọlụ ekenekwa m na ọfụma otu unu si wee nọlụ wee nene ife nkiri anụnwa biko elozokwana ipi ife a na-akpọ subscribe button ka wee subscribe to chanelụ m ka ọ ya bụ nwapụta vidio ọzọ ife nkili ọzọ ka ị nọrọkwa ya wee nene ya daalụ ekene m unu ọfụma ka ọ dị mbọsị ọzọ